bido ka m were otito saa ya arụ ka m were otito saa ya arụ kpọranụ m chi ji ndụ m kpọra m ide ji ndụ ka m were otito saa ya arụ ka m were otito saa ya kwakwakwakwa aka ji ụwa anyị ekele ebube dike ebube dike okechi na-eri oke aja nkeji otito sagarụ mmụọ na-eri mmụọ nkeji otito sagarụ sagaro aka budoro ndị Roma ja n'isi Chukwu ngeji otito sagaro enye nwanyị akụkụrụ ejima ngeji otito sagaro ị na-eme onye na-abụrụ ihe ọ bụrụ ihe ngeji otito sagaro sagaru akaji ụwa anyị ekele gị akaji ụwa anyị ekele akaji ụwa anyị ekele akaji ụwa anyị ekele buliri isi m elu Jizọs ọma bụ ome ọma na-eke n'orie na ah! afọ na gị ofe iyi ya ome ihe ọma ụdara na-adara ụmụ ogbenye chioma ekele kwekwe gị na ime otito saa gị o gbadata ka anyị nwere otito wụọ gị o gbadata ka anyị nwere otito mee gị mma o ka anyị nwere otito wụọ gị o